igbe ndị mana ege m ntị abịakwa m ọzọ ka nsị abịa biko na m mana ihe na-eme online kemgbe ha many days na abụ na a na akụzi Okwuluola na olili 300 and something million mana ka nsị ka m brief ndị mara maka maka kemgbe ya bụ vidiyo na etrend ekwubere m okwu much bido uchu na mụ nwee nwere time enwere m ohere ịbịa bịa wee tinye bụ ihe ọnụ so kịta nwa na ka m kwuo ya ka m si wee ghọta maka na anya bụ ihe due to some inside information about it now. That group was actually created for okulora maya from me now. Yes, oh, okulora created that group. O oh, create ya maka na ịga obodo oyibo ya so that let there be a meeting point ebe ndị mmadụ niile ya anọkọ akpakọ nkata di dị na ebe a ya emeet at least onye ọbụla amatakwa onwe ha from there at least gwa nene na ama m belong to so many groups ọ na-abụrụ gụwa create a anọ na ya like three nabụrụ m nwa Kriti na aghọta so mgbe Okwuluọra bịachaziri obodo ebibo ya na owesi oke ka ọ ghasaa dị grup a si ha mba nya kachere na ọ ndị na-esi na da grupu enyela onwe ha aka ebiko ha pịa ọ sịghị oke ka ọ pụọ from the group ha si ya mba nya apụ na maka na ọ pụọ ndị mmadụ ama ndị mmadụ ya apụ from the group mana na ọ ya na ụfọdụ ya na-atụcha ụjọ imewa n'ọtụtụ nso wee si oke ka ọ nọrị ya mana him na ịnọ na the group ọ naghị echeki the activities na ụfọdụ oge aya kpogide bagide mba kpogide ya ekpogide na ọ bụrụ ihe ọbịatibe attention that he has so many things ọ na-eme so one thing led to another one woman wee mee advert na na-enyekwa cos nke a kpọrọ certificate of ihe nwa n'okwu nna akpadoko certificate of schooling or service na amahụ m ihe a na-akpọ ihe maka anya bụ ihe na-enyere ha aka ka ha wee nweta ọrụ n'obodo ibe ọnụ nwa n'obodo ibe ya aka m kọwa so along the line ndị mmadụ apịakwana kọmentị ya na the group na ha na-akwụ the woman ụgwọ ha jeghị m itia the woman privately because everything that happened in that group happened privately onweghị onye ya pụta na pin nwee evidence si na akwụrụ ụgwọ o screenshot the payment paste ya na group ọ ịgwa ndị group na nwere ihe na-eme nọ because everybody agawago behind the scene onye n'okpuchi onye n'okpuchi na-akpọta ndị ọzọ na-eme ha na-eme ọ ihe na-eme most of ndị be iyi afụ update ịma nkọwala nwanne gị mana mgbe datin enwezi gị nsogbu ịpụta itigbe mkpu na-elena gị na gị so okwuru the thing wee bịa na-eme okwuro wee were iwe delitie now they've got his reason being which is tangible enough na ọ chọrọ ka anwụtalụ anwụnta mgbe izizi talụnụ takwa ọzọ kemgbe ahụ ndị mmadụ kpụli n'ọnụ na okwuluora zuru oshi na okwuluora create okwuru create group the the payment made in the group no the payment was made gịnị individual you guys contacted the woman privately nwanyị anụ nwa na ekwu n'okwu ya n'obodo oyibo london with unu ununwa unuma bia one not go there tackle ha report the matter to station okwurọrọ na nigeria keko isi na naijiria na-amụ ihe na-eme n'obodo oyibo ebe ahụ unu so which bring us to back to this okwu anụ nwa kịta vidio nwe na-afụ n'akụ ebe bụ vidio nwanne anyị nwoke a na-akpọ Kelechi ọ bịagobe kemgbe ya bụ ihe mee ya bụ nke nya ma nke a na-akpọ chokomilo ha na-abụ akpọlugo okwuruọla n'ọnụ na-atọ na-atọ okwuruọla ka ngom na-atị ya n'ahụ ya ka onugbu so biko ọ bụrụ na ọgụwa nọ in position of okwuruọra amara m ihe ya bụ ya mana after listening to the both parties aka okwuruọra gịnị dị ọcha mana ndị Igbo always like to bring nwanne ha down amara m ihe bụ their em in doing that na inenevidi ya afọ mgbe ọ gụchara nọ na-enye okwuruọra ego nọ na-enye ọrụ ego Okura always claimed to be rich, which Okura never for one day claimed to be rich. He always admitted the fact na ihe niile o nwere ndị mmadụ na-enyere ya aka. Ndị mmadụ nye ya like 1 million. Ị ga-afụkwa n'ime oke okeligide ego akeligide ego anya bụ ego agwụkwa. Ụra na-aghọta biko na Okura just an avenue iji eme ihe na ọ bụrụ na ya nwa na-eme ya bụ ife. ka a rịpọtụ okwu a na polis makwa ama na okwu a baa polis ile gaa wee si eme cus kwuru ndị eje ndị polisi ebugoro ụzọ ndị ọcha yi depọtụ gị nọmba wan ego gị ha ana beta trade with caution hụ ha nere vidio vidiyo kelechi ebe ọ na-atọ okwulọra kacha ngọm elu necha ya sọskraịbụ na chanel anyị ka ọ mgbe ọzọ ndị be anyị ndewonu ọhaneze na-anụ onu m ọiju ụwa eh, biko meseji a na-agara onye a na-akpọ kelechi tv and the supporters and the rest of my Igbo brothers all over the world. Okwu a wokwu gbasara okpuru ọra na ndị see, Pounds si, pounds asịghọ. Mana before then, watch I this video, I'm coming back. You are a corporate beggar. Gilman, you know that you're a corporate beggar. If you doubt me that you're not a corporate beggar, I will post I will post my screenshots and everything with you. One day, please, as you have seen this video, make sure that this video gets to Okurora. Tag Okurora on this page, his first page and second page. The Banza have blocked me on his first page. So I want you to help me to put him on notice to see this video as well and block me on the second one. Okurora, let me tell you something, right? I'm happy that that my first video, the second video got to you. You are an ingrate. I told you, I told you, I warned you oke odogwu ihe ndị odogwu bụ ihe ga-adọpụta agụkwụ n'ama ịkụ akpa gị ebe aka gị na-erughị bụ ihe ga-adọpụta agụkwụ n'ama and dọpụta agụkwụ n'ama when you started misbehaving that was when I left you Ugo baby was online when me and you were talking I told Ugo baby to keep aside that you who much is given much is expected you know my role in your career you know my roles when it comes to this your page and your life entirely you know the role I played I have never benefited one naira from you, but you have benefited more than millions in my hand. You, you, you, you. The slips is here. I can start. I can start posting it. How many times have you slid on my WhatsApp asking me to loan you money? How many times have I loaned you different, different five hundred thousand naira in different occasions? Every week I'm loaning you five hundred thousand naira. Have I ever asked you for one naira before? For those of you that will come on this page and start talking nonsense that I'm jealous of Okurora, I'm envious of Okurora, you are more than the dead rats. Okuroda have never got one naira from you, but you have got millions from my hand. Yes. So what am I going to be jealous of you for? You are my age mate. You are no, you don't have money more than I do. I came here to address you because I have seen that you blocked me on your Facebook. That's why I'm calling you foul ị na-echefu onye tụrụ gị ọdụ n'udu mmiri this your I service ị na-eme na social media bụ ihe dọpụtara agụkwụ n'ama you are a corporate beggar gịnwa you know that you are a corporate beggar if you doubt me and go and play your voice note on my whatsapp and show you some slips if you doubt me that you are not a corporate beggar or i will post i will post my screenshots and everything with you then you know that i know you more than the people that is supporting your social media you blocked me um, were Facebook because I made a video addressing you sị gị onwe ụzọ unu si ego go and sort out with these people and give them their money you are damaging people's life people are desperate in the UK looking for documents Dile na ndị otu gị na-elego ndị nke just mmadụ tụtara atụta unu ajọs n'iyi pụta na social media be na-eme service ka anyị menweziere gị ebere maka gịnị ha dịbi nda dịsi asokọ gị nwa Obiora ga-apụta na soshal midia kụwa aka gị elu na-agwa ndị mmadụ na ịmakwa the Tibas Calibers ndị nọ na grupu gị na ịmakwa ha mere pipo echi na na ya grupu WhatsApp grupu nye ha e, e, e, COS you created a WhatsApp page ndị mmadụ eji eji mụọ ibe ha n'ime ya page gị na-ekwu na ị maghị ihe gbasara ya na iwe onye okwu asị and that was why you blocked me so i made sure that you must see this video you are a corporate beggar and the moment you stop doing eye service that is the moment that your problem is going to disappear but if you continue doing eye service in a one your man at facebook that is when your problem will continue going because ichere iwu ichere ịchọrọ ka amara aka ichere iwu odogwu ichere ebe ebe ị na-ebelivu ị and I kwute ndị na-ama gịnị of facebook a na-asị na emere gị ana memere gị anya ukwu nwanne ịma mgbe uche gbawa mbọ Do you know when I started hustling? Do you know when I started hustling? How much have I benefited from you? And how much have you benefited from me? It's not in millions. How much have you ever benefited one naira from you before? But every week they call me, I they send you 500 naira on loan. Every week I they send you. The, the screenshot is here. The slips is here. I wouldn't have said it, but now that you block me on Facebook, makes me to know that you want to do money. aka nchi unu ga-ekpuchi unu ọnụ unu ga-ekreti WhatsApp grupu ndị nụ na ndị otu gị nụ na WhatsApp grupu ga-eje le ndị be anyị na-ada aha ego gị sa mechie ọnụ maka na gị wụ okpuru ọra ị na-ekwu ndụ ka ndị na-ekwuru ọra biko kwenu who do you speak for do you speak for me I pity you I pity you change your ways before it's late for you una for this video Kelechi my brother ihe nga ji kpọọ gị my brother maka na iwe onye Igbo ọsọ ya bugo na mụ na gị adịrọ na mma provided na ịbụ onye Igbo ọ my brother ka ịbụ kelechadị m disappointed in you vidio a ịdrọpụ e, gosiri m na inwebeghị experience of life ihe ịbịa kwuo n'iru akwụkwọ today gosiri m na challenges of life have never met you as in okwu ikwu tude gosi mmebi na enwe nwanne gị nwoke bụ ụzọ gbaa mbọ bụ ụzọ taa afụfụ na famili wara gị ụzọ bifo gị wame gịnị wee banye arotik na ị nwere story to tell in your life ka isi wee bido ndụ ka isi be kwuo okwu na nwoke ibe gị ụgba gị mbibi maka na ọ blọkụ gị na Facebook ya ka iji pụta n'iru akwụkwọ wee na-akọwa ka o si ebe agba gị mbibi wich na ozuru ogo ohi na ozuru ogo ohi nọọ mbibi ka ọ gbaa gị after all na western world unu dị 100 there na-eme business genu business 90 na-eboro ego from bank I am 100% sure of it adị m ekwu ya na akọrọ m akọ mma bịa bịa onye mbụ I am 100% sure of what I'm saying. Unu di 100 bi na Western world, 90, even 95 na e borrow ego from bank. Just na nwoke ibe gị borrow ego from you. Maka na ọ blọkụ gị, gịnị ka o ji wee blọkụ gị? Ka ego ị ga-esi pụta wee na-ebo first accusation ihe ihe edoghị anya ịjụ ha ese madam Florence agwụrụ ego na akaụntụ ya gịnị ya ekwuru ogwurora ABJ and the rest of them na ndị niile kwuru ego na gị na ndị ahụ ekwu ka a kọwara gị ka o si wee mee ifu na Okpuruọra pụtara live video ndị niile dịga ekwuri for 2,000 pounds bịa okwu okwu si n'aka Okpuruọra adịghị na mgbe ọ kwụnyere money na Okpuruọra adịghị awe and na the money no personal eh, deal ọ na group ga-emere ya na eposoditela na group ka eke ga-esipụtasị okpuru ọra ime otu ha si wee nakọ ndị mmadụ ego ha jee sọtụ nwa ha out ime otu ha si wee gbuo ndị mmadụ wee ha jee sọtụ nwa ha out igwuo such thing ọnwụrụ ọgụ ka wa such thing iwe agaghị enwe gị eme ọbụ e okpuru ọra blọk ugo ka onwe onye onye admin ya blọkụ gị ablọkụọ gị ịpụtazie n'iru akwụkwọ legọdo ihe ị na-akụ ị na-akọ ka ụmụazị ị na-ajụ okpuru ọmụ ka jide ego ị na-agwa nwanne gị nwoke na onye corporate beggar ị na-agwụ nwanne gị nwoke nọ a corporate beggar a corporate beggar ị na anọ ebe okpuru ọrịa ndị mmadụ n'iru akwụkwọ atụọrụ ndị ahụ egwu kwụnye aka atụ ndị ahụ inwe mind pụta na-akpọ nwanne gị nwoke nọ a corporate beggar na ike ya jide ego negoro nnọọ ihe ị na-ekwu so ị pụtara na aga ka a mara onye ji ego na onye ejiri ego onye ezigbote okwu ụmụazị azị tata gosi m na ages by number edukeshọn abụrụ eduka uche ịpụta nnọọ n'iru agwọ na-agwa anyị na ị na-agba ya okpuru ọra mbibi mana thank God na ịgbaghị anyị na ịgbacha ya mbibi na ọda akwụ ọ pụta na ọ na-awụ ịgbanye ya mbibi ọkwụọ o gosi na ọnwụ as a good man o gosi na o nwere o gosi na na ọ na-akwanyere onwe ya ugwu asọ ọ dakparị onwe agbaghị gbacha ya mbibi ọkwụọ because ọnwụ wụ na ọ akwụ you would have said it na ọ na-agbacha mbibi ori ego gị tangod na ode eri ego gị atangod ah, ode ezugo ohi na mbibi ka ị gwagharịa anọ na kpuchighị gị anụ ka anyị e werekwana ya nwayọọ ụwa a bụrụ ebe obibi ịnọ nnọọ pụta nọ na soshal midia na-etu ọnụ ị na-asụ na okwuru ọrịa ebenefit go millions n'aka gị mgbakedechi ọ bụrụ ị chọrọ ibenefit from okwuru ya kidini problem or liver problem ka ọ weta gị n'iru akwụkwọ gwa ndị mmadụ na ị na-ezokwa na-atụ ego ka anyị tụọ ọrụ gị ego ma ọ pụta kpọọ bụra si ya na inwe problem na bizinesi si reziere gị ego ama m n'oge oge wepụta gị n'ime akwa ereziere gị ego ka e benefit iche ịnwetara aka ogburu ala ogburu ọrụ ị na agbanye mbibi ọ nakọtakwazi were ego taghachia gị mana ejezi na-agba ya which benefit do you want to benefit from him abụrụ ọnwụ na arụ adịrọ ma onwe onye arụ adịrọ mana ọ na-enwe na biznes ịkpọtụrụ ya what kind of benefit do you want again from him adị m adị disappointed in you mgbe m na-agana nọ n'iru akwụkwọ anyị na adịghị ekwu okwu ụka na chọọchị anyị na-eme ya ihe nwanne because ọ bụghị iwu na m ga-ebeliv na ndị omenala ana ọ bụrụ iwu na ị ga-ebeliv na ihe chọọchị mana okwu azụ iwetaziri okwu a personal ịbịa kwuzie okwu a ka onwe na-ese gị n'okpuru ọra ịbịa kwuzie okwu a na enwebiri ihe iburu okpuru ọra n'obi All the very bad is bad of you. I'm not expecting such thing from you. I'm not expecting such, such manner, such approach from you. At all. And then when he and knew wound, you were abroad or up, a church have a problem. And be Brahman is your Benamezzu. that is the starting point ihe na-ewu n'iwe ị na-asị na ị chọrọ na okpuru a na-eme ụda ọ na-ekwuru onye na ọ chọrọ ịwụ na ọ chọrọ ibelong na ọ uh, chọrọ ịwụ uh, why are you saying all this why ị mara ọ na-awa onye n'onwe ya exam ọ pass ya onye nne n'onwe ya exam ọ mark ya good otu arụkọta nne n'onwe m exam m pass ya otu oyi ya akwa kịta na nne nwere aka m nne na-akpa ọ ga-efiti m mana onye ọzọ na-ene m ya nụ ọ ga-efiti m nnene ga-eza m na ị ga-ada ịkpọrọ m madam flo na fon ka ọ kọrọ gị ka esi mee ndị niile kwụnyere ego na akaụntụ ịkpọọ ha na fon ka ị ma ka ihe si wee mee maka ndị akwụnyere ego na akaụntụ ga-abụ gị eziokwu ndị akwụnyere ego na akaụntụ ahụ ga-abụ gị eziokwu were m aka okpuru ọrụ osi ya ma o soghị ya you know call them mgbe Ogburuọra nọ live video nke for 2000 for 2000 pounds si n'aka Ogburuọra adịghị ya ibi sef na adịghị very sorry the other woman nụ gwara onye si na Ogburuọra bigo n'iwe that they very sorry ka egis buruzie n'isi maka na blọkụ gị ị e mara ma Ogburuọra blọkụ gị ka ọ onye admin ya blọkụ otu esi wee si na eji afọ Ogburara mepee ya asị na Ogburara na-ebusi ndị mmadụ onye kwuo okwu Ogburara na-ewepụ ndị mmadụ wanye na ọba afịa ka eji mepee dị tin na ọnwụ ya na-ewepụ ndị anyị ọnwụ ya dị idea na nke e kpasaziri mbibi ị na-agbanye ya kpọsara keesi enwe na UK nwa nwoke ibe gị corporate beggar apa ma na ana ana mana apa okwu ada ana ana apa mma na ana ana mana apa okwu ada ana ana ikwuru okwu taa ka m gbaga eziokwu ka nwa 18 years ikwuru okwu ka onye nwebụ experience of life ikwuru okwu ka onye ajam bụ challenges of life ikwuru okwu ka onye apaso true as a one story in your life you tell your children look at how i started life see how life is difficult for me ikwuru okwu ka onye nwanne ya tachagoro afụfụ warụ ụzọ ịmara nwe ndị na-ebuzọtara afụfụ waziere ha ụzọ ha na-agazi ha na-agazi ha na-agazi ha na-agazi ha ya na ije dị ofu idebara ahụ na iji ego maka na ibi na western wọld nwanne bata naijiria ifu na iji naira maka ọ na-ahụ ịrụcha ọrụ n'obodo oyibo iweta ya na dọla ise ndị agha ebe a zuu amụrụ mụ na gị echenji oya obi ibu kelechi nwanne m nata naijiria enweghị ndị n'obodo oyibo ka ndị nọ Naịjirịa agba mbọ ka na ndị gọọmenti anyị ji anyị were anyị na-egwu egwu agbakọ mbọ n'obodo oyibo a wụra ka ọ na-ara ha na Naịjirịa bilonia n'obodo oyibo a wugetman bụ naijiria Naịjirịa kọmpe na Naịjirịa ọ na ndị gọọmenti anyị jidere anyị were anyị na-egwu egwu kelechi ogwu igburu adịrọ mma mana ya dịba bọsị nta a ga-achụ n'owere nchi iji ụwa